Drill 1.1 Useful words. Ya. Ya. Mụ. Mụ. Owere. Owere. mini Mmiri. Nga. Nga. aha aha nga ahụ nga ahụ Part A Variation drill on a basic sentence. Achọrọ m ịga ahịa. Achọrọ m ịga ahịa. Mmiri. Achọrọ m ịga mmiri. ị chọrọ ịga mmiri nga ahụ ị chọrọ ịga nga ahụ ọ ọ chọrọ ịga nga ahụ Owere ọ chọrọ ịga Owere a mụ achọrọ m ịga Owerri ahịa achọrọ m ịga ahịa Part B Variation drill on the same basic sentence with the substitution words given as independent pronouns. Achọrọ m ịga ahịa. Mmiri. Achọrọ m ịga mmiri. Ya. Ọ chọrọ ịga mmiri. Owere. Ọ chọrọ ịga Owere. Ghe. ị chọrọ ịga Owere nga aha ị chọrọ ịga nga aha mụ achọrọ m ịga nga aha ahịa achọrọ m ịga ahịa